anyị na-ejikwa n'aka ụnụ onwe ụnụ ọgbakọ na inyere anyị aka wee nebanye anya na ọdịmma anyị dịka anyị bidoro ụbụbụ a na izu ole na ole gara aga anyị na-enebanye anya ihe gbasatara mmepe obodo na ndozi obodo anyị jikwa ihe edere na ihe banyere mmepe obodo dịka edere ya n'akwụkwọ Eastern Nigerian Development Plan M.I. Okpara bụ premier Eastern Nigeria bido na 1962 ruo na 1968 ya ka anyị e mere isi ebe anyị fenyere isi iji wee baa maka mmepe obodo etu o si kwesị ịga n'izu gara aga anyị nwere onye ọbịa pụrụ iche anyị na anọ. ebe ọka mmụta esonyekwa anyị tata ma ana m eke n'ụlọ aha m onwe m bụ maazị oke ụkọchukwu ndị mụ na ha nọ na obodo tata bụ ụkọchukwu Austin Ọkigbo aga m asị maazị ka anaghị na ọdịdelụga ka o wepụ ihe eji ihe ga-eme ka okwu okwu wee kede anyị ụmụ mmadụ unu anwụchina na ọka mmụta anyị na ya bidoro ya bụ nkata n'izu gara aga bụ obi iwu abụ dịka anyị si bido n'izu gara aga anyị kpara nebanye anya n'akwụkwọ ọkammụta depụtara banyere mmepe obodo n'ile anya na etu esi wee mee ya bụ ihe oge ndị ndị ọchịchị nchigbu chịchara wee laa o wee fọzie anyị nwa n'onwe anyị o nebara anya n'etu anyị si wee ṅomiri ihe ndị ọchịchị nchigbu bido na etu anyị si wee hazie ya karịa wee gaa n'iru o nebara anya n'ihe gbasatara mmepe obodo dịka edo ya na Eastern Nigeria Development Plan nke MI Ọkpara bụ premier nọ n'isi ya wee kọwara anyị ma mbido ma etiti ma etu esi wee e, kwụsị dịka mgbe agha ruru nkata ha ka anyị ga-aga n'iru ịkpa tata mana n'ụbọchị taa anyị ga-enebanye anya na ebe anyị bi tata na etu anyị ga-esi wee gaba n'iru dịka o mere n'oge gara aga na-akụ ya ka akụkọ iro anyị chọziri ịma tata anyị bi na tata kedu ka anyị ga-esi wee mee ka ụbọchị taa dịrị anyị mma mekwanụ ka echi wee were ebe ahaziri ahazi aga m etinye ya n'aka ụkọchukwu oduru anyị wee gaba ụkọchukwu Austin ụkọchukwu na onye ọbịa anyị ọkammụta obi iwu agwụ dịka maazị ụkọchukwu kwuru Ah, n'izu gara aga anyị agbaala mbọ ka nwanne anyị nwoke na amaala anyị enwe ike kọwakwuoro anyị ihe gbasara ihe a na-akpọ atụmatụ mmepe obodo nke ọwụwa anyanwụ Naijiria nke ewepụtara n'oge onye na-akarachi ọwụwa anyanwụ Naijiria n'oge ahụ a na-akpọ Maazị Michael Ọkpara mana taa ajụjụ anyị kwesịrị ịdị na-ajụ onwe anyị bụ olee ebe anyị fadoro isi akwa nke mbụ bụ na olee atụmatụ mmepe obodo ndị anyị ji aga taa elemanya anya ọtụtụ ndị mmadụ mmadụ ndị na-ele ndị na-ege ntị na ihe gbasara nta akụkọ anụna um, ihe ndị na-emenụ maọbụ mbe ihe ndị na-akpọ free zone ọbụla dị nke mere na nso nso a mgbe aka na-achị uh, uh, gọvanọ na-achị steeti Imo agwara anyị na ọ gara ịgbape uh, ma ịtụ ntọala ihe gbasara oyo refinery na energy plant energy plant na Imo na steeti Imo ihe ndị a wụcha atụmatụ mmepe obodo mana maazị ọkammụta Obi bụ kedu atụmatụ ndị ọzọ nọ anyị na-ahụ na-aga n'ihu na mpaghara ọwụwa anyanwụ Naijiria taa ọkacha n'ala Igbo ọ na-anwụtụle ụkọchukwu ekelele m gị otu dị egwu lewo ndị koro n'ụlọnwaka ee dịka m si kwuo na izu gara aga atụmatụ Eastern Nigeria Development Plan mere ihe ndị bekee na-akpọ ilere anyị solid foundation for development imepekwe n'ala Igbo o dokwere anya ọ dịka ọ na-anụkwa ndị dị anwa ọkụ n'obi ndị Igbo ee amaghị m ebe nsogbu anyị ya chicha but echeela m ya ụzọ dị anwa ọkwana ihe a ndị bekee ndị Igbo anyị kwana dị asị ndị ụfọdụ si na anyị ma anyị njakịrị ha esi Igbo enwe eze ọkwana ihe ejiri ha enweghị eze ihe ka ịchịkọta onwe anyị nara ahụ onye ga-ekwu nke ndị ọzọ ga-anụ onye ọbụla wee eze n'ala Igbo adonye onye ọbụla nọrọ onwe ya so ọ dị m nkọwa ebe nsogbu anyị ya si gịnị ka m ji ekwu etu a N'afọ 2006 na ihe na-akpọ Institute of Applied Economics na Enugu, ọ dịka nwanne anyị nwoke Chukwuma Soludo ọ dịka ya nọ n'isi ya ebe a ka a nọhụ na-atụle echiche eventually from echiche a na-atụle ebe aha ebe a ka esi wepụta atụmatụ na a ga-ebido ihe a kpọrọ South Eastern Nigeria Economic Commission Senate e South Eastern Nigeria Economic Commission 2006 na 2006 2009 ndị gọvanọ anyị oge aha gọvanọ ala Igbo ise etinye aka n'akwụkwọ na ihe na-akpọ Memorandum of Understanding na ihe gbasara Senate gịnịkwanụ wee ebumnuche seneti seneti si na ha ga-eme ilekọta anya otu a na-etinye emepe ime ime obodo na ha gbasara infrastrọkchọ ha ga-akọọdineti otu a etinye n'ala Igbo ha ga-eleba anya n'otu eji achị ọchịchị n'ala Igbo ha ga-eleba anya na otu a ga-eji rụọ ihe gbasara ịndọstrị na ihe ndị ọzọ n'ala Igbo ya bụ na 2000 chetakwa bido 2006 den asain ya akwụkwọ etinye aka n'akwụkwọ na 2009 so ndị Igbo bidozuru ịgba ọsọ na 2010 stroke 11 ụmụnne anyị ndị ke saut ga ndị agbata obi anyị ihe chekwa ụdị echiche aha bido oke ha na ọgbakọ ha nwere na Asaba ebido ha kpọrọ hụ Brest Commission BRACED Brest Commission Brest Commission gwawụ ihe ejiri ejiri n'aha ha wepụta Brest menere Bayelsa Rivers Akwa Ibom Cross River Edo and Delta Bayelsa Rivers Akwa Ibom Cross River Edo and Delta oge ebido ha nke ha ọkwa ebumnuche ha mara mma dịka ke ndị Igbo jikwe mgbe ebidoro Senek ajụrụ otu ajụjụ onye na-achị achị ndị onye na-achị banyesa aka na-achị Bayelsa oge aha ya wee ebumnuche ha Ha sị na Brest kọmishọn ihe magbuo onwe ya ga-enyere ha aka imepe bekee ha den over time pres kọmishọn kwa na-agbalị o bidoro nnọọ ya nye otu egzampụl e, gọvanọ dikson oge anyị nye egzampụl that ụdị ihe ndị ha chọrọ ka pres kọmishọn na-emewu ịchịkọta ha otu inwe ike imepe ebe ke ha instead ị na-agba ya n'oke n'oke onye ọbụla agbamaka iche iche ihe nye otu egzampụl na oge a chọrọ ime privatized ọkụ latrik oge gọọmenti ime privatized mara power plant na steeti anọ na saut saut bịakọtara n'otu gbakọ aka zụọ ihe ha kpọrọ fọ mepe otu kọmpanị ha kpọrọ fọ Power Consortium Limited fọ Power Consortium Limited and not through dat fọ Power Consortium Limited ndị nwunye nwu Akwa Ibom, Bayelsa, Cross River and Rivers no na all that fọ Power Consortium Limited ka ha zụọ Port Harcourt Electricity Distribution Company tru dat consortium ka ha chi zụta Port Harcourt electricity mụ na n'oge oge like ebe ka anyị na anyị nọ ya na Enugu electricity mm-hmm. so through that four power consortium ka ha si zụọ Port Harcourt electricity distribution company ya na-ekwu na ọ bụ ụdị ihe a atụmatụ ihe ndị dị etu a ka ha chọrọ iji BREX Commission mee abịakwa na ọwụwa anyanwụ Naijiria dịka m kwuru n'izu gara aga na 2011 chetakwadị na nke ndị Igbo bidoro na 26 2006 2011 ndị ọwụwa anyanwụ ndị Yoruba ha ebido ihe a kpọrọ ọhụụ Development Agenda for Western Nigeria don ka ya nke ha kpọọ ya gwa don kọmishọn ihe ndị a niile m na-akara gị ọbịa gị chọọ na webụsaịtị eh, don kọmishọn www.doncommission.org ị ga-agwa eh, ihe niile ndị a ebumnuche ha na don kọmishọn kwa imepe ka di efọt with different states mhm. towards regional development. too ee, eh, but ihe gbara m anya ghara ọ gwara ihe m chere unu ihe anyị kwesịrị itinye echiche taa n'ọkwa oke nọ taa don kọmishọn unu bidoro na 2011 kara waxi very strong today headquarters don kọmishọn ka nọkwa na koko haus nọ n'Ibadan chetakwana mgbe anụ koko haus. anọ na tent flo koko haus. ebe a ka ha si na-arụ ọrụ ha ha nwere DG functional DG ọ dịka nwokorobịa ahụ ya welele ya or something nwee sekretariat nwee ihe niile na-arụ ọrụ ana na-eme mitin ahịa ndị Igbo na nke ndị South South agbala ọnyụkwarụ nke ha lara adịghịkwa as serious ndị keke ha dị serious na kwụ ndị ke Don Commission ịbịakwana kedu ụdị ihe ndị agbakọ agbakọ n'ala Igbo ụdị ihe ndị a kwesịrị imeli ọ dị n'anwa mmepe ala Igbo dị n'anwa gịbịa chekie ihe dịka our cities Aba for instance asị onye senate na-arụ ọrụ veri wel. a nwere ike coordinate ya lede the leather industry rụọ a powerful leda cluster na Aba nga ha rụkwara leda cluster na Aba the other areas n'ala Igbo ebi elefe anya e play down on leda onicha nwere port facilities enwere ike developụ akpachara anya developụ port facilities na onicha to serve the entire region mm-hmm. Enugu edevelopụ Enugu as regional hub for air services ihe gbasara airport anyị ọrụ ọrụ international anyị akpụ ya ka anyị developụ very well dịka otu onye ihe pointed out earlier already enwere opportunities bicos of the gas ya anọ na Imo ebe egbe mm-hmm. ma region they develop petrochemical facilities now cluster around that area but asị na ihe ndị ahụ ihe ndị a ga-eto echiche dịka mgbe ọkụ ji gbaa na nyupa na anyị gbasa senek oge ha bidoro chi develop funding ịma ihe niile wee ego mm. eji arụ ọrụ the secretariat and all ihe ka ndị mmadụ show interest he ụnụ ahụna o jere enye nsogbu iweta ndị bekee anyị ka ha kọmiti ego for some of these things so ọ dị m ka ebe nsogbu senet dị but ọ dị m ka ọhịa anyị na-aga agbalaghalị ebumnuche anyị awụ fọsa kaji onwe anyị kedu ihe ji nkịta ọnwụ kedu ihe anyị mhm. ga-eme to get senet to work enwere opportunities n'ala Igbo for joint development coordinated development more than hmm. the states gbaghị iche iche onwebe ha ji azụ eche ọba ahụ lenu na anya ihe na-eme n'ala Igbo today enwere international airport n'Enugwu. onye nọ n'Ebonyi si achọrọ ịrụhụ airport onye Anambra arụwahụ airport na another one n'Ogi enwere n'Owere enwere e airport ebe niile ekpọta Nweke gara Nweke enweghị enough trafik. Hmm, hmm. ọkwa ihe joint asị na enwe coordinated development enwere ike she si play down on your own for now at least in the next 10 years ka anyị lee ndị ke na ka efulokwu the routes connecting routes linking the ị ga-arụ an industrial cluster leather factory cluster na aba enwe ụzọ a ga-echido ebe ahụ na-ahụ na n'otu mmagharị dị present mm. so ka m kwubi ya bịa ọ ihe ndị m chere enwere opportunities for such development yes enwere ndewo were Iwu Agwụ ihe ndị ị na-arụtụ aka n'eziokwu eziokwu na-echetara m maka ịka na-ekwu okwu obi m na-agba nke na nke n'ụzọ dị iche iche nke mbụ echetara e m ihe dịka nepal oge ah, tabombeki maazị Obasanjo na ah, prezident Kufo nke Ghana na ndị ọzọ so ha bidoro nepal ya eh, new partnership for African development nke dowere eh, isi oche ya nọ na Johannesburg ọrịgba ka nke ahụ agbaala onye ụkwa kemgbe ahụ arịkwa onye iji ike na-anụ onye gbasara nepal mm-hmm. mana ebumnuche ihe ndị a wụ na nghọta dịkwakwa ka onye isi eh, onye aka na-achị eh, Kenya na-ekwu ugbu a Africa Free Trade n'ihi na Igbo n'onwe anyị nwere ya na asụsụ anya Igbo si na agbakọ agbakọ nyụọ mmamịrị ọkpọ ụfụfụ mhm. maka na otu ihe doro m anya iwere anyị anya ihe niile na-akọwa ugbu a bụ na mbọ aha agbara n'afọ 1962 ruo 68 n'oge maazị M.Y. Ọkpara mere ndị anyị na ha na-emekọta ihe o doro ha anya na Mba ahụ wụ ihe tolu ihe nyere n'anyị aka anyị jiri nwee nkwụsi ike ọbụladị agha Biafra enwe ike ruo bido 1967 ruo 1970 mere jiri na nkewasị ekebọsịrị ọwụwa anyanwụ Naijiria nke mbụ ekwugoro ụzọ kee Rivers steeti bịazie kee Cross Rivers steeti bịa lezie Imo lezie Central steeti kewapụzie ya bụ steeti abụọ Imo na Anambra nọabịakwa kebakwa ugbu ọ bụrụzie etinye e, Enugu kewa kewapụ Anambra kewa Ebonyi kewapụ abịa steeti ọ bụrụzie na anyị na-agbazi iche iche chefuo na anyị bụ otu mmadụ mhm. anyị echefuo na onweghị ụka Imo maọbụ Anambra maọbụ Abia onweghị ụka steeti ọbụla ịnọ na ndị a na-akpọ steeti ndị nọ n'ọwụwa anyanwụ Naijiria onweghị ụka ha ga-esi kuru ume kuda ma ọ bụrụ na ha enweghị otu ha na ndị steeti ndị ka ọzọ ji gbakọta aka mee ihe n'eziokwu eziokwu o gosila na ma ọ bụla dị ndị ọzọ aghọtala ebumnuche ndị Igbo hụ hmm? na ihe ahụ ndị Igbo chere n'echiche otu ahụ otu isi e chee echiche oge si adịrị anya mma ha na onwe ha bịakwara ghọta na ọ ga-adịkwara ha mma ha bịa bido mmepe nke ha Ghana, Ghana, na-ezi isiokwu gịnịjizi nwa nkịta ọnwụ isiokwu anyị chọrọ ihe m chọrọ ka anyị tụnyekwuo eh, ka anyị lebapụ anya n'ihe ozi maka na anyị ahụna ya n'eziokwu eziokwu dịka ihe a maazị eh, dị mma na-eme ugbu a launching um, energy station energy um, refinery na ihe ndị ọzọ enwebudori nkata ọkpara ya na ndị na-achị steeti ndị ọzọ maka ọwụ naanị ndị Imo ga-aṅụ mmanụ a ga-amịpụta ebe ọwụ naanị ndị Imo ga-adị naanị ndị maọbụ ndị ga-erite uru n'ihe gbasara ihe ndị a ga-emepụta na petrochemical ndị a ga-emepụta na refinery bịa ndị Anambra ha agaghị eketa oke na ya ndị Abịa ọ ga-abara m uru ọ bụgodị na a ga-eresi ha eresi ọ dịghị mkpa na ekwesịrị inwe nkata chebara ya echiche otu a ga-esi mee ya ka o nwee ike mara na ọ banyere nwa ozuzo banyere nwanọsi ike nwanne di ya n'ụlọ ndị n'ụlọ obi eruo ya ala enwere ụdị nkata a kpara ya akpa ofu ife mma si nọ ya bụ ibe dịka ọya bụ ibe ji nkịta ọnwụ bụ ụdị ndị ọchịchị anyị nwere maka ịna-anya n'ụdị ndọrọ ndọrọ ọchịchị dị n'anya Igbo kịta onye ọbụla na-agba sọsọ ọsọ arịnọ ụbọchị oteta ọkpọ ndị ndị pres ndị nta akụkọ kpọpụ afa n'ofu agụ esetia ofu ogologo ụdọ ọ sị na ibe ya na-emeta amanye signpost dee na ọkwa ebe a bụ ibe ndị oyibo na-akpọ propose site mm-hmm. ị gaa Igbo niile ibe ị ga-afụ bụ so propose site propose ndị obodo akụọ aka eburu egwu akpọpụta ụmụaka agba egwu ndị nne apụta gbaa egwu eke osikapa onye ọbụla lichasị ya sị mba na gọvanọ si ya ga-alụ refinery na gọvanọ si ya ga-alụ briji na gọvanọ si ya ga-alụ lai health senta onye ọbụla na arụ ili na abụ pụta ọkakwụ ebe ahụ ya na oge elugo mgbe ndị Igbo ga-asị na fa chọrọzi ụdị ọchịchị ya na ibe ekwuru a eme eme na ọka nkụ maka ibe a na-ekwukwanụ ọ bụrụ na ọ gbara ọgbara Igbo gharị maka na a defuru mwere obodo m ebe nsi bụ abatase wee kwube nna nna anyị fa jere ọrụ oyibo Ọnịcha fa mataniti rụọ postal ejensi rụọ ụlọ akwụkwọ ụfọdụ n'ime fa n'ike akapa ụfọdụ n'ime fa alụ briji kọmuniti efọt ịbata n'obodo ịfụsị afọ ọkọlọtọ na ifefa tọgbọsị ọ bụrụ mgbe Igbo na-eche uche n'ofu ife m ga-asị ji Senek ọ bụ ife mwute maka ama mbọ mmadụ dịka injinia Okoye gbalụ onwerụrọ ụdị nkata ọkparọ ọ bịakwulu ofesi ebe anyị nọ elotere na nso na ndị mgbalụba nkata asụ a na-asụtụkọ ndị mmadụ na-asị na ife anụnwa na oye na-achọ ka ndị be anyị bụ ndị nọ na diaspora nọọ nnukwu azụ kpata nnukwu nkụ obere azụ kpata obele nkụ n'ọzọ agha bụrụ bulubulu ka a ga-eji wee butue na ibe a na-eche bụ ka ndị gọvanọ tinye aka n'akwụkwọ patizie aka n'akwụkwọ si fe wee jee na ndị haus of asembli wee maa iwu na a ga-enwe ife bụ seneti ana na-efe dịka ego ole fa ga na-enye fa n'arụ fa wepụta ndị ọrụ oyibo na-ejelụ na senet, fa na ndị gọọmenti na ndị nkịtị eweta ndị mụ ife ndị dị ọcha na-akpọ teknokrat ewee nọrụkọ ọnụ wee na-agba izu etu onye esi mepe obodo mana ndị gọvanọ abịarọghị z maka ile anya na ndị sainụlụ MOU afọ, ọsọsọ Anambra Enugwu, eh, Abia na Imo steeti ndị Ebonyi asainụrọ hmm. ndị steeti gọvanọ sainụzi elu fewezụzụ ife okwu afọ wega na haus of asembli ha ka e wee chuo ya ọfụma wee fanye isi ebe ọ ga-adịzi udo mana ofu ife dị mkpa bụ na ndị be si na anụgba ajọ ọsọ na ọ na-adị mma ka a gbaa ya ajọ egbe na ọ bụrụ na nwanne anyị nwoke bụ injinia Okoye ka ọ bụ na ọ fụzi etu ife si aga aka agharị uche achọrọ ụdị apịba aka chọrọ mmadụ dịka mmadụ dịka nwa amadi anyị nwanne anyị nwoke bụ dọkịta e, iwu ahụ enwere ndị otu nọ na development arena enwe e economist nwee all kinds of people ma ife na private sector na university oge a ka atụtụkọzi chọrọ maọbụ wee etu e ga-esi wee nata ndị be anyị ndị aka ji akụ ego wee kpọkọrọgwo ndị ya senta ya kọmishọn a na-arụ ọrụ na-echezi gọọmenti ụbọchị ha ya eteta ọ maọbụ ụbọchị ya ga-adọkpụtafa ee mana maka na ya bụ atụmatụ adịrọ mma ọnwa maka na atụmatụ obodo ji aga n'iru onwerụrọ adagwa aka ali ọjị onwere obodo meghere emeghe na elu ụwa kịta anọrọ anị wee gbaa izu eh, maka na sị na agbakọ ọnụ wee akpasịa eweelarụ n'ute maka na igbo agha arụzi n'ofu ute mana agha achịkwa ya achịkwa agha akpa akpa ewela n'oke ute ya na ibe m na-ayọ bụ na oge elugo ka ndị be anyị ọ dịka a ga-ejekwa ka e abụlite ya bụ mmọnwụ tipụtakwu ya ọzọ wee nerekwu ya ọzọ maka na ebe onwere ebe eji azụ eje ibe m ji ekwu e bụ na ịna anya n'ala Igbo ka agha be ndị Nnewi si na fama ndịzi ọrụ oyibo na fa ga-eduzibe ha fawago ije na Nnewi Nnewi so na ndị tụgba mbọ ka eweta ife a na-akpọ teknọlọji mana iwe Nnewi ọ ghasago kedu ife ọ nwere mfu ọkụ gọọmenti a ka etilụta anwa aka gọọmenti a ka enyelụta ya bụ ọkụ enwee wụlọ ọfụma ibe gbasara ọkụ eletrik ibe gbasara ụzọ ibe gbasara ọbụ bụ e, e, teknụzụ nke igwe ịntanetị ije aba aba bụ mgbe anyị na-eto 1970 1980 enwere ụdị ụkwụ kedu ibe bụ Italian shoe ụlọ akpụ ụkwụ iyi iri etu anụ ọka bata mma ọ bụ akwa paket shed ije na Lagos line n'otu Ọnịcha mgbe ahụ ọrụ aba na-akwụ ya emesịa ndị tela aba bịa Ọnịcha wee kụba safari tupu enwee e sinetọ pakpụsịakwa nwa tai nwa paket shed na ele ọ throughout West Africa a. na ọnịcha ọnịcha tụọ afịa tụọ afịa bido lebe mana ịlụ ọnịcha pụ kịta o nwere iru na anyị ụmụahịa etu akwa e, isi to na um, a ga-agbanye m ụzọ mgba hmm. ka ọra m n'ọfụ e, e, Maazị Obi ịchọburu itinye ọnụ n'ajụjụ ahụ m kwugharịgodi ajụjụ gị aha ka m eh, eh, ka m si ka anyị na-ekwu ihe a ihe ọzọ gbatara m wụ na atụmatụ ndị abụkwanụ na ọwụ atụmatụ ọhụrụ n'ihi na ịbịakwa na omenala anyị dịka ndị Igbo ihe atụmatụ ndị awụ ụkwara atụmatụ ndị nwere ịgbara mgbọrọgwụ na omenala anyị nweburu enwe ka m were ihe dịka ikuchi nkwụ na Mbaise jinye hmm. atụ ọtụtụ ụmụ amaala Igbo gụrụ akwụkwọ na mgbe ochie ma n'obodo oyibo ọ bụ site n'ikuchi nkwụ hmm. esi gbaa mbọ ndị ahụ n'ihi na ihe nọ n'ime ya mgbe ahụ na-asị onye ọbụla nwere ma osisi nkwụ nke ya hmm. mana akụchie nkwụ ihe ọ pụtarawo na ị gaghị egbu nkwụ gị ruo mgbe amaala sị ha ka a ga-egbu nkwụ egbuchaa nkwụ ebe ọsọ nkwụ ewere nke a ga-ewepụta eke ya ụzọ atọ otu ụzọ abụrụ nke obodo ga-ewere nke gị ụzọ abụọ ịchọzi irezikwa nke gị lekwa ya etu ka esi wepụta ego ejiri zụpụta ụmụafọ ọyanwụ na ndị Igbo ọyanwụghị prọfesọ ọkammụta prọfesọ Obiechi na-akpọrọ ibu anyị ndanda Igbo philosophy of education hmm. ya wụ na ndị Igbo anyị nọrọ ihe dịka afọ iri asaa n'azụ ndị ụmụnne anyị ndị nọ ọwụwa anyanwụ n'ihi na ha hụrụ mmepe obodo hụ agụmakwụkwọ n'usoro bekee ihe ruru afọ iri asaa tupu anyị anyị na onwe anyị ndị mba ọzọ jiri ihe dịka ekpuchi mmanya nkwụ ngwọ nọ na mmiri akụcha ngwọ n'otu mgbe ere esi otu a wepụta ego na-eji eme mmepe obodo ya bụ na atụmatụ a na-akpọ senek ụna ahụ na ijikwa gosi gị nke bụ eziokwu dịka ihe ego onwe gị na-ekwu maazị obiwu agwụ na ndị wepụtara echimechi a n'isi mbido bụ ndị Igbo n'ọwụwa anyanwụ ha wepụtara ya n'ihi na Chineke nyere ha ọgụgụ isi chetara n'ụra otu ụbọchị nye anyị ọgụgụ isi ọhụrụ mba echetara chetara n'ihi na ọ bụ ihe nọ anyị n'ọbara mm-hmm. imeziri mere na imechaa ndị ọzọ akọpịrị ndị ọzọ amụta ndị Niger Delta amụta ndị ụmụnne anyị ndị nọ n'ọdịda anyanwụ amụta gịnị jizi nke anyị anyị ahụ na ihe maazị Odeluga kwuru mana uche gị olee ihe mere ihe a jiri nwụọ gịnị ka e nwere ike ime ọzọ ụkọchukwu adịrị mma ọkwa anya aha m rụtụrụ aka oge m na mbido a sị na ya aha a na-ekwu gbasara ndị Igbo ejiri m ilu kwuo ya eze a sị na Igbo enwe eze ọ ya mekwere na ha ji enweghị eze we don't have a mhm. king but that is why we also cannot buy onye ọbụla wee eze ala Igbo gịnị mere Don Commission ndị ọdịda anyanwụ ji na-aga n'ihu dịka onye nọ na ihe gbasara mmụta ihe gbasara ihe na-eme na agba ochie ndị ọdịda anyanwụ na mbido ha site na a. Hmm. and ozugbo ha na-ele anya sị na ha wu ụmụnne in spite of development mmepe obodo n'ọdịda anyanwụ ha na-eji onye tọrọ ha egwu egwu ha na-eji ndị okenye ụka ndị okenye egwu egwu hmm. enwetụla mgbanwe in recent times enwetụla mgbanwe kemgbe ego ọhụrụ bịara dịkwa ka o si mee n'ala Igbo but nke ha adịbeghị as bad as our own ụka dị ụgha pụta okwe ndị ga-apụta kwuo okwu onye ọbụla ejere onye ọbụla laa na-eji otu echiche mehia ụka siri ike pụta unu oge ndị okenye ha gaa mitin abalị kwuo okwu onye ọbụla ebe ya mee so through that means the bond ji ha together is getting stronger ee ụkọchukwu nwere oge ịkpọtara ihe na-eme n'Imo steeti isi na arụ a na-arụ refinarị a na-arụkwa purely ya enwe anything to do with government ya wụ private sector executive through the federal government investment trying to promote get, an, get answers to the petroleum crisis enwere in the country to get mm-hmm. quick answers arụmazie modular refineries that refinery with only 5,000 capacity ọdụ achọwaghị ime expand now to maybe um, to 50,000 amere foundation mm-hmm. ha akọdịtọnụrụ nke 5,000 ahụ emewe foundation for ime expand to 150,000 eh, but ihe m na-ekwu na na asị na onye seneti na-arụ ọrụ ya ebe anyị ma na ebe ma region ọ kwere ya ihe mere anyị ji wụrụ part of Niger Delta mm So that place is rich in oil deposits. Mm-hmm. nweghị ka dị rọng ma asị na asị na onye nwee coordinated development abido now harness opportunities in that area now attract private sector more private sector investment ụmụnna ụnụ ahụnanụ otu Naijiria dị Naijiria nwekwara prọdị na anyị ga-adị ike ya afọ ụnụ ahụnanụ development alamana n'ụzọ Nije enweghị ma ka chikawo akwụkwọ dịka otu onye nwekwara ha jokulet ọsita ugbo so mhm. amakọ m ihe anyị ga-emewu ihe nwoke a chiri ike ewu a ga-ebidokwenu time n'ehihie chọba iwe juu anyị n'ehihie ka ọ ghara ime ọ dịka e nwere oge ọ dịka oge dim Chukwuemeka Ọdịmegwu Ojukwu dị ndụ ụmụala ụmụ Igbo na Legọs rụchara spanda ruo ebe niile si abịa mepee ya abịara sasụ ya si ndị Igbo ndị nzuzu kwenye gosi ihe oge mega ukpuolega amataghị during the Civil War anyị rụzuru ihe niile ihe niile tenu mhm. ka ọ ga-adị ma emegwu anyị ọzọ anyị ga-echebekwenụ ọntụl ihe anyị bifo anyị amụtawo ihe oh. ụmụ Igbo nwekwe investment niile nọ na several parts of Nigeria up to 70-60 percent right now ma ala Igbo awụghị ebe a na-aga aga enweghị ụzọ isi agafe dekorate ya ihe gbasara Amoteku emere na South West ọkwa ndị Don Commission champion ya ebe ya mm-hmm. mem aha champion ya right now n'ala ọdịda anyanwụ ndị gọvanọ ha ee eh, anọ na ise ji APC onye nọ n'Ibadan onye nọ na steeti ji PDP adaziwe tọkin ọ dịka onye ka Ibadan hụ ọkwụna even ha na-enye ya respekt so difference in political party anaghị awụ a dividing issue hmm. n'ala Yoruba otu ji wuo n'ala hmm. Igbo difference in religion dịka be n'ala Yoruba mmadụ ise nne ji atọ nwere ike wuru Kristian abụọ awụ Muslim ọ na-eme ọ hmm. na-ekewa ọ na-ekewa bọta wee isu n'ala Igbo ihe kwesịrị ịchụ anyị ụra dịka ndị Igbo wu onye mere anyị ihe a gịnị ka anyị ga-eme nwee ike um, ivụrụ gị bịakwa na ọdịda anyanwụ na several parts ihe a na-ekwu na-awụ ọ dịghị na isi ndị Igbo ga-achị prezidenti na 2023 ihe dị mkpa wụ ndị Igbo a ga-enwekwa ike ikweghata n'onwe ha a na-ara ekwukwe ha na-ekwuchi ike otu anyị na nwaanyị anyị ndị anyị na-edifendị ya nwaanyị ji egwu otu ahụ akpọlakwa echiche n'azụ anya ngwa na ebe nsogbu n'ọwụ ihe ka anyị ga-esi gbee anyị rahụ anyị arahụ anyị baa agba izu anyị pụta n'ezi anyị eme n'otu ogbo ofu ya ọ na-eche m echiche otu anyị nọ onye ọbụla tinye uh, anyị ekwughị from different dimensions na-erezi these issues kedu ka anyị ga-eji ike mee plan anyị bidoro n'ihe regional integration regional integration dịka m zikara unu 2006 ka kwenye na anụ ya gị gakwa na webụsaịtị ha ha nwere webụsaịtị sinek www.sinek.org.ng ihe n'ebe aha wụ dọkụmentị ndị ha hapụrụ kemgbe ebidoro onwe ya ọzọ na-eme dịka nwanne m okosiri kwuo maazị okoye gbadikirike ya niile ebata enwere gị ị ga-emegide ihe na sọsọ gị at a point you give up too ụkọchukwu ọhịa m chere hmm. um, ka ị na-ekwu ihe ọ dịkwa m ka ndị ọ naanị ndị ọdịda anyanwụ na ndị Naija Delta dịka ịkpọrọ onwe ha reset bụ ndị ọzọ e, iwepụrụla atụmatụ a kama na ndị anyị na ha mekọrọ ihe nọ na obodo ugwu ewerela nke ha ọwụ dị naanị ndị obodo ndị ugwu nọ nọ n'ugwu kama ya werekwa ndị ọzọ dịka Nigeria na Chad ọ gụnyere onwe ha ha na-akpọzi the Lake Chad Basin mhm. oh, oh, Lake Basin abụrụzi ebe a na mhm. ebe ihe na ka anyị na-ekwu ugbu a ndị Lake Chad ha na-ejekwa ha na na-agakwala njem ịdọbata ihe a na-akpọ FDI Foreign Direct Investment iwebata ya na Lekchad basic. mere ihe kwuru okwu na mmepe alawala Nijiria ebe e werela okporo ụgbọ oloko bugawa ya Naijiria bugawa ya na Nijiria mhm. onye refainarị dowe na Nijiria si ebe a na-ebubatara anyị mmanụ mhm. na-arụ okporo ụzọ na-eweba na mhm. Naijiria were ọkụ latrik webuo na Nijiria kedụzi ihe fọrọ afọ ihe ya na-achị maazị oke amaghị m nwere ike ịtụ ihe ọnụ ihe ọ bụ ihe ihe ka isi anyị anyị ala unu nọzikwara onwe unu mana ka a nọ na-ekwu na anyị ala unu nọziri onwe unu a na-ewerekwa akụ na ụba isi na ebe ndịda ọkacha nke si na ọwụwa anyanwụ na Naija Delta ji na-eme mmepe obodo ha na mpaghara mhm, mhm. ụkọchukwu inye gị otu infọmeshọn infọmeshọn ịkpọrọ ee sọwụ naanị dịka nke ndị ọwụwa anyanwụ na-agba ọnyụpa na nke ndị South South kwa nke Brest Commission na ha na-agba ọnyụpa aga m achọ ka anyị ofe onwe oh, anyị wit ndị South South at all. Why do I say so? ndị South South nwere peculiar challenge ndị South East na ndị South West na-enweghị na South East over 80 percent population na-asụ otu asụsụ mm-hmm. the same for South West if not 100 percent. ee ndị South South ha gwuru over 20 or 15 different ethnic groups ndị Ijaw na ebe a ndị Efik na ebe a Ibibio na ebe a ndị a na ebe a Anwame challenge ma agree you will understand it. you will understand this. Uh, so nsogbu achọghị point ahụ na nsogbu anyị na nke ha dị iche mm. ha nwere lot of things eh, na plus ahụ ụfụ na Naijiria na-emegbu emegbu mm. ahụ ụfụ ya ebrid kwele different generation nọzi dịka resistance nọzi aggression ihe mm. ndị adọchara na South East na South West so onye m sikwa mpụ na ya gaghị akọmpu onwe anyị atọ with ndị South South because nsogbu ka ha dị na ejighịkwana m ya enye ọmụmatụ kama na ọwụ iji e-, e-, e-, cheta iji rụtụ aka ka ihe chọrọ bụrụ ka ọ dị ugbu a maazị Okokachukwu ị nwere ike itinye ọnụ n'ihe m na-ekwu ndị ka a na-akpọ lekcha kedu ihe ihe a na-agwa anyị gịnị ka ọ na-agwa ka o kwesịrị ịkụziri anyị ka anyị na-eme ka anyị na-agba mbọ nke anyị na-eche na-adụ n'uche n'ihe ndị a ihe dị mkpa ka anyị mụta n'ihe na-eme anyị na ihe na-eme na obodo anyị na a na-akpọ Naijiria bụ ịghọta na ọ bụgorị na anyị kwelụ na anyị ncha bụ ndị Naijiria bụ ofu nna ọ na-abụ ekechi anụ nna eke na mkpuke nne na ha na-eme ihe ekewela na mkpuke nke ha wee chọpụta na nne ji ha na ndị ọzọ na usoro wee jide anyị ya mere ha ji eh, ha ji akwado ebumnobi ha na ibu akụ eh, metụtara anyị niile bujelu ndị nke ha ndị nke ha bụrụ ndị nọ na Chad bụrụ ndị nọ na Niger bụrụ ndị gbagoro wee ruo ụzọ Senegal anyị nwa na-azọgodi na-azụ ute mana anyị azụtabeghị ala amụgọtara m ihe kpatalụ na ekwu okwu ihe gbasatara Naijiria ebe ndị ebe nkata ndị Igbo na-anọ na ya maọbụ ebe a na-akpọnye afa ndị Igbo bụ ife gbasara ọchịchị ọchịchị Naijiria onwego ka o si dịrị ndị Igbo mma ọbụnadị mgbe ndị Igbo nọ n'isi ọ bụrụ na ị gụọ mgbe ndị ndị ọchịagha batara weghala ọchịchị onye Igbo nọ n'isi ka eke isi na anya dị anyị ka emechalụ nke a ọkwọ nya ka esi na ya wee banye ọkụ anyị nekwa anya mgbe a zọtara independence ndị Igbo bụ isi ka esi ndị British ndị ọchịchị nchigbu si wee kee ya kedu ka isi n'anya dị ndị Igbo ọ bụrụ na anyị na-anya ofu osisi ekwesịrị na awụ anyị n'anya ugboro one na one o kwesịrị agadi nwaanyị dị anya ada ugboro one na one ahụ agụ ihe bụ n'okpo ọnụ ọ bụrụ na ị etu o si wee metụta anyị mgbe a na-anụ agha ụdị agụụ to wee memina anyị o nweghị onye kwesịrị ị na-akọrọ ndị Igbo na ndị anweghị kwesịrị ị na-akọ n'ala Igbo na anyị kwesịrị ileba anya n'ihe merụ tupu anụ agha etu nni si ide ụdị atụmatụ atụrụ wee mee ka ụdị ife ahụ ghara ime anyị ọzọ mana ka m wepụ nke ahụ n'akụ a sịkwanụ na Chukwu gọziri anyị Igbo ọfụma ọfụma eziokwu na ya nọrọ n'ibele mmiri ka e wee sị na e, ya na ụgbọ niile na-erute na nke anyị o nwere ndị bụ anyị ụzọ wee fụ ndị ọbịa anyị anọrọkwanụ na ebe anyị e, e, isi na ọwụ na ndị isi ara bụ na ha apụrụ anyị mana ebe Chukwu dewela anyị ide mma anyị anọrọ ote aka ebe mmiri dị anyị anọrọkwana ote aka na afụrụ anyị anya o kwesịrị ya ogoli marụ mma marụ mma iyi akwa a kwesịrị ịgba ọtọ Chineke nyere ihe niile anyị kwesịrị inwe o nyere anyị nyecha anyị nye anyị amamife nke bụ na ihe anyị ji aka anyị chepụta were okwu ndị nna anyị ha gwara anyị na anyụkọ mamịrị ọnụ ma ọgbọ ofufu wee chịkọta onwe anyị ọnụ si na esi kwesị ịga ka ndị ọzọ na-ele anya fụ na ọdịmma welie na-aga n'iru anyị nwere na-agbara egwu ekpiri oge elugo oge agabeghị nke ọjọọ ya e, ihe anyị ji akpa nkata ata ata bụ na ọdịmma atụmatụ ụfọdụ anyị na-anụ maka ya mana ọdịmma iji iri ya wee nke gbara agba akpọ oge ori ịza ọ dịrọ mma fụ ihe na-emebi emebi arapịa ka o mebie ndị si Legọs gbadata si n'ọka akụ ruo ụlọ ihe anyị na-ayọ ọgbụ tupu nyawa akụ agbadataba maọbụ tupu nyawa akụ ebido gaba njem ka ị na-anya ka a saa anya mmiri kpaa anya bụ ife akpa ka e welarute maka ọ bụkwa na anyị ọ ga etu nkata senek si ga maọbụ nkata ndị ọzọ buru ụzọ maọbụ ide anya na nke ndị ndị ụmụnne anyị ndị brest ọ bụrụ na ọ ga etu ahụ itufu ịtụfu ego ihe anyị na-ekwu kịta abụọ kedu ka anyị ga-esi wee hazie nya bụ ife ọ ga-abụ ọ bụrụ na anyị wenata nya bụ akụ ọ bụ ndị na-ewenata ya ma ọ bụ ọ bụrụ na anyị welu nke dị n'ime be anyị wee mepụtaba ife ọ bụrụ ife e jikọrọ aka ọnụ ife ojikwanụ dị mma na ị na-akọ akụkọ ahụ ijikọ aka ọnụ akpụ ihe ahụ ihe ndị oyibo na-akpọ shed risk maka ọ bụrụ na onye nọ na Anambra steeti si na ya na-alụ airpot, maọbụ onye nọ n'Owere si na ya na-alụkwa anọda airport maọbụ onye ọ bụrụ na ha na-anya jụọ ajụjụ mmadụ ole n'ime ala Igbo ka nsogbu ha bụ ịbai plane jee ebe ha na-eje ewee e marụnụ ọ airpot bụ ife achọrụ ka ọ bụ idozi okporo ụzọ na-egbusisi ndị mmadụ ka kedu ọ itinye idreji all the way to eh, River Niger ruo Ọnịcha ke njem dị mfe ụdị nkata ekwesịrị na-ata n'ọgwụ Buda ọ bụrụ na ekwube nke nke ọkụ ọ ime ka o jiriba ka apawa adam ya mhm. ka ọ ka anyanwụ Chineke nyere anyị mara ife a ga-eme ya wee were ya mebe ọkụ ka ndị ọzọ si eme maka na a na-emekwunu nke a ga-apawa wit eh, eh, eh, mmanụ ọkụ maọbụ nke a ga-eje mee nuklia pawa plant wee mee itinye aka na nuklia pawa plant ndị ya gbochi gị nọ itinye aka na mmanụ ọkụ ebido na kpara nkata etu a ga-esi kwụsị imebisi ah, ah, ah, um, ife Chineke nyere anyị ekwuwe maka environmental concerns na etu a ga-esi wee minimize carbon food print o metụnụ onye na-eche echiche anyị echebi ya ime ọ ga-abụ ife anyị ga-eme tata alisi ka anyị nwere ka ọ ga-esi ruo arụ iri ise tupu ekwuwe okwu ife ọzọ na ọ bụrụ anyị tinye tata echi ọdachi anyị makwa na ọ na-abịa abịa nagala anyị nyawa ife nya ife a ga-akpa na etu a ga-esi kpe ya ofu onye tụọ izu ọwụlọ ọchụ ọ bụrụ na Anambra steeti jisi ike si na ọha ma ga-eme nọ nke a ka a ga-eme ha bee ya ndị ndị Imo mekwa ofu ife ahụ ọ dịnụ edupliketi efọt ego ahụ ọ bụrụ na ofu ebe ka ọ ga-eje eke ya ụzọ na-abụ maọbụ ụzọ ịtọ maọbụ ụzọ ịnọ maọbụ ọdachi bịa ịbịa ọ dagbuo ndị Anambra steeti dagbuo ndị Igbo mana ọ bụrụ na ọ bụ shed risk ọdachi bịa etu ahụ o sikwa mee ọ bụrụ bunubunu ahụ ibu anyị dada etikọsi ọnụ tikọsi isi ọnụ maka anyị esi wee chebiri ya bụ ife ọkwụ na ife a ka anyị na-ekwu maka na ọ bụrụ na anyị gaba etu anyị si aga ndị ọbụla nke kacha nke na-ewute mbụ na ka a na-ekwu etu senek si bido na ndị chiri aka n'akwụkwọ bụrụ ndị gọvanọ ọ ga-ana adịkwanụ mma na ọ bụrụ na nnụrụ na ọ bụrụ sọ ndị gọvanọ na ndị na-anọchite anya ndị obodo nọ na House of Assembly tinyere aka n'akwụkwọ maka na ọha nwawo ndị ga-eme iwu gọvanọ asaịnọ mana ọ bụrụ na ọsọ gọvanọ ife na-abịakwute gọvanọ ga-arụ adịmazachite ya ri nne ana ọ bụrụ sọsọ senek ama m na-enwe South East Governors Forum kedu ife a na-akpa na ya kedu ihe uru ọ bagoro dịbe anyị oh. ọ bara uru na anyị na-eje ọchịchị maọbụ na a na-azọ ọchịchị maọbụ na-aga akọ akụkọ PDP maọbụ APC maọbụ YPG maọbụ na-ekwusi na-ekwuo ife anyị chọlụ na ife ndị anyị na ife anyị ga-emelụ ozi anyị ga ejelụ ndị na-achọ anyị mana nke ka nke bụ na anyị na-akpọ ndị gọvanọ na ndị na-anọchi anya anyị mụnwa ya akpọkwa ndị nọ n'obodo a na-achị maka na oh. esi m Nnewi Nnewi oh. nwere kedu ife a na-abụ ya um, Ah, echefuo m afọ ya ndị na-afụ maka mmepe obodo mm-hmm. mm. nke ihe ya nke kọpọreshọn si na-emere onwe ha mm-hmm. Chamber of Commerce Chamber of Commerce mm-hmm. ka ife Chamber of Commerce na-alụ na Nnewi na paks a na-emepụta na Nnewi na ịnọsịn na-emepụta moto na Nnewi na ife ndị ọzọ a na-eme na Nnewi na-enwere ka esi nwee ike iji e wee mezie obodo ahụ ama m na indọstrị nọ na Nnewi nọ ilu ahụ ka ha na-agba ọ idozie sọsọ nke si na ilo mebiri emebi bata faktrị gị ọ bụzi ebe ọ dị kekwana ife kpatara na ịnọsi nna elemoto enwero ndị enwero ndị bụ dilaship n'obodo niile ka Igbo ra na-ebu moto n'aka ya kedu ife kpatara na ịnọsi na-eme moto na pepat ọ na-eyuz dịka batrị ife ọzọ a na-eme n'akụkụ ya awụrụ ife dị na ya moto ọ bụrụ na isi nnewi pụọ banye banye aba akpụkpọ eji akwa akpụkwụ kedu efi na-ebute ya ọ efi na ma ka anyị na-ego n'obodo ọzọ kedu ife kpatara na indọstrị ya ndị ahụ na Chamber of Commerce na ebe ha akpabeghị ya bụ nka iji ife ahụ wee jideta ụmụazị ndị a na-akpagharị n'iro ọ bụrụ na ị na-anya n'ife ndị ndị dọn dere ma ọ gụọ akwụkwọ ha ha delu their goals one of their goals a na-ekwu a na-akpọnye afọ akpọnyewe afinefri group ndị a na-awụ emewodị ekwuo e, enwere ike ndị IPOB asị ọkwa ịpụrụ afinefri mana ọkwọ ha nwa a na-agba dịkwa n'alụ a na-atụ kedu ebe IPOB nọ n'alụ oh. IPOB na-emepụta kedu ihe masị ọbụ na-emepụta na-awụrụ ị na-eti mgbu ịgwa ndị mmadụ nọrọ ala n'ụlọ ịgwa ndị mmadụ atụna vootu ịgwa ndị mmadụ emena mkpọtụ kedu ife ha na-emepụta kedu alụ a na-atụpụta na ya maka echi maka azọta ala azọba hmm. hmm. ọ dị egwu maka na e, ụkọchukwu ọkaigbo ka nhazi oke na-ekwu okwu ife ọkwanụ ife a na-ekwuwa maka ya bụ nwa toto otokwuru maka ọ bụrụ na ha nwee ife ahazi ụmụ anyị na-etolite etokwurie onwe nke anyị ga-eme nwee nke ha ga-eme etu afụ mahadum niile anọ n'ala Igbo ahazisie ndị ga na-eme nke enwere ike asị ndị anọ unu were afụ maka ji ndị afụ maka akpụ ndị afụ maka ede ndị a bụrụ onugbu ndị a ọkụ n'ọkụ eletrik nke a nọ moto etu a ka a na-azụ ụmụaka n'ụlọ akwụkwọ a na-azụfa maka ọrụ agha alụ n'obodo onye si n'ụlọ akwụkwọ mahadum pụta aka baa ya n'ọrụ ozugbo ọ bụrụ ndị arụ ike a amaghị ebe a ga-afa esi isi mana kịta ibe niile bụ si na-agagodu mgbe e elu eruere emezizi aka agbasi ọsụ ka agụbazie ya ọ bụrụ ka ụwa si aga bụ ọ bụrụ ka ụwa si aga onye na-anya ka obodo Igbo Igbo si gboo ụmụaka na-etolite a na-azụfa etu a ga-esi bala ka uru baala obodo uru obodo agbalụ ibebanwe wee ma ka ha ga-esi na-ahazie na-enụfe akụkọ ịkọ maka ịma nkwụ otu obodo uru si ndị ndị ise si wee welụ nkwụ wee zụba ụmụ mmadụ ịghọtago ha etu a ka ọ dị n'ọtụtụ obodo ndị nna Ife fa agbadigo chee echiche one uche ha ra a na-etu aka n'ụba mana kịta otu a ka oyibo na-azụ na obodo adịgo kompleks maka nwaanyị na-eghe akara na abatete bụzi dọla ka ọ na-egosi e- ego ole ọ ga-ele akara ya maka ọ dọla gbagoo ma ọ agwa agbago gbada nwaanyị agbarụ ka ya e esi wee lee akara ya bụ na nwaanyị nọ na abatete na-ele akara na apati steeti dị oyibo na-akpọ global trade so ka e ka esi na na ọnụ ọzọ na-abata ete na-eghe akara ihe afọ dị eto ọ ga-esi bụ nyenwa nwee ike ka o nwee ike wee soro wee gbaa anya bụ ọsọ afịa nya abụko dịka ọ bara ya bala ụmụ ya ọ ya bụ na anyị na-anachighazi azụ maazị obi ka m jụkwara gị otu ajụjụ n'ihi na gị na onwe gị ịrụ ọnụ ọrụ n'okpuru minista na-ahụ maka azụmahịa minista of commerce o doro m anya na ịnọ na ịnọbụrụ na Naijiria the Economic Summit ma bụrụkwa ọkammụta na-akụzi ihe gbasara Economic History. Ọ dị gị ka site na ihe nchọpụta gị onwe gị na-eme ọ dị gị ka ihe na-egbochi anyị ihe na-egbochi anyị ịga n'ihu n'ihe gbasara mmepe obodo ọkacha otu ndị na-achị ala Igbo si ahụ ya ọ dị gị ka ọ bụ na ha anaghị enweghị mmekọrịta dị n'etiti mahadum ndị anyị nwere na ndị bụ ndị na-emepụtara anyị iwu na ndị na-achị obodo ọya wụ ebe ihe ndị Igbo ndị bekee na-akpọ disconnect ọya wụ ebe isiokwu ha nọ ọya wụ mm-hmm. mma na-adị mma agụba na-adịghị nkọ ka ọya wụ mgbe eke na-amaghị isi ee ụkọchukwu ya dere gị mma ya gị bịa na that one that particular disconnect gbọrọ anwa in the Nigerian context ọ global problem hmm. ọ na na Igbo sọsọ ka e nwere nụ anyị nwere nsogbu wit awa educational sistem rit now as a country ee eh, a sị na ọwụ ya wụ the real challenge nọ n'ala Igbo ikekwe ofe onye ga-asịrị gị kekwere ka ndị ka ọdịda anyanwụ nke ha si na-aga n'ihu wanyị ọsọsọ anyị nwere disconnect aha dada hmm. anyị nọ na-ekwu ihe gbasara edukeshọn ka m nyegoro na otu ofu ihe ga ọkụ unu na ahụ dịka ndị Igbo edukeshọn anyị ruru na mbụ nke edukeshọn kpọrọ ihe anyị na-ejighị egwu egwu ọgụ Civil War abịa kụgha ihe niile mebie ụlọ akwụkwọ anyị dị ahwa den oge a lụchara Civil War bịara with poverty ihe dịka nkụsi nkwụ egwuru na Community Development Efforts ndị Igbo jiri bili abịa ihe kọlatọrọ azụ small because onye ọbụla na-achọgodo ụzọ ọ ga-esi fụọ ndụ n'onwe ya hmm. oge a lụchara agha gọọmenti enye onye ọbụla 20 pounds ndị ego ị e nwere na bank nwekwe 1 million enye gị sọ 20 pounds so ndị Igbo abịa dịka ha bidoworo ụwa n'isi so ihe gbasara kọmuniti development effort wụrụ ihe ha ji na-azụ ụmụnne ha abịala azụ hmm. now from the late 70s 80s obidokwa pik mee up nwanne anyị nwoke Peter Obi aka n'elu ihe o mere na Anambra Anambra epikiele seriously na edukeshọn ndị Imo na-agbalịkwa but there are still some other parts dịka ha na-agba onye kwa ka anyị na-ekwu ya na o nwere chi ihere gburu m na my department at the beginning of this year ofu nwokorobịa chọrọ ime mmụta PA doctorate ya topic ya ewu street trading in Lagos street hawking in Lagos nwokorobịa apụta na ofu case study ya ji wụ ndị Ebonyi nọ na Lagos nwokorobịa apụta with data ji na 17 percent of hawkers nọ na Lagos na ha ndị Ebonyi steeti yeme mbe ọgụ n'ime there but then ya data mhm. data ọ collected na street ọ collected na street wụ strength o ji chi ya and gradually after o kwuchara ya ada that emechaa emecha argument odo anya eteki ebe locos si ya there's no point uh, delegating any particular uh, group of people abọla ya don't use it rather focus on the major thing street trading don't call anybody's name But since ahụ njikọta na-agụ ezemọgụ na-adrive round Lagos ma na-ejikwa idea na-eche nke ịgwakwaghị eziokwu ọkwa dị statistics nọ n'owu na 2020 so gịnị ka anyị ga-emenụ unu ahụhụ na nsogbu anyị a part of it ọkwa mmụta nwere a lot to do with it mm-hmm. lot to do with it obviously so anyị ga-amakwa ihe anyị ga-eme na ihe gbasara mmụta eh, to mm-hmm. encourage our brothers to go back to school maka na ife ya ikwu bụ otu ife na-enye bụ na gị na steeti ọbụla gọvanọ mgbe ahụ saịnụ na ndị Ebonyi asaịnụ maka mgbe ọbụla Igbo gbakọ bụ ndị ala Igbo ndị Ebonyi nwee kapasiti akpa agwa na-emezi n'ụdị na fa achọkwọnụ iso ụmụnne na ike na ụmụnne fa ga-ejifa wee gba bọị ọ bụrụ etu emụ mmepe obodo si wee bịa n'igbo maka maka anya na mgbe ebidola agụmakwụkwọ nke bekee na na ebe owe nwere Ọnịcha wee bido wee gbagobe na tupu o ruo Enugwu wee jebe ebe Abakaliki na fawa bụ ndị ikpeazụ ekwetarụ n'ọchịchị bekee na ọ bụkwa n'ebe 1970 80 ka akụkụ ebe afụ mepee maka na ị na-anya na okirikiri ọ bụ na ị na-emebi Ọnịcha na Owerri province ịfụfụ ndụ ụka na ndị mishọn rụsiri ụlọ akwụkwọ niile ebe mbido e wee ebe wee zụọ na ife na-emezi kịta na bụ Ebonyi bụ na ndị ụka alakụba abatago ebe ahụ wee na-alụ alụmajiri ebe a na-agụ a na-amụ eh, alakụba Quranic studies Quranic ju so na ọtụtụ n'ime fa mpaghara eh, agwa ka ndị ugwu afọ ị na wepụ na ịbịa n'obodo ụfọdụ n'ala Igbo ịchọpụtakwa na ndị niile bisifu n'ime obodo togutozie ụlọ ebe ndị mmadụ lụgara bụ asị na ụmụ Abakaliki na ọfa na-anya ọkada ọfa na-echekwa obodo ọfa na-egbuzi akwụ ọfa na-eje ọrụ ọrụ ngo n'ime obodo a na-ekwu ọ bụrụ na adịrọkwa na township ọtụtụ n'ime bụrụ dịka isi kwu ejeghị akwụkwọ o ji bụrụ na ọ nwee mgbe Igbo na-akpa nkata mgbe ejelu e akpamabụ nkata naijiria kpa mgbe jonathan na achọ etu ihe gbasalụ asụnọọ nashọnal kọnferensị o ji bụrụ na igbo si na afa ga-agbakọ ọnụ <clears throat> tụwa afa na ndị eh, ndị niile nọ na ọdịda anyanwụ ndị ndị ụmụnna ndị saut saut ewee gbaa izu wee si n'elu ebe afọ na anyị ga-akwụ ka ebulie naijiria ka onye ọbụla nọlụ na rijọn ekwu ekwe oluzie ka elulu ebe a na-akpa nkata fa nwakwụrụ ọtọ si na fa achọkwa ọkwa region e, agaghị emebe nnọọ confederation ha na-ekwu na ha chọrọ ka ọ bụ na steeti ka a ga-etinye isi maka na fa achọrọ ka na ha nọ na rijin na ha ga-agbabalụ ndị Igbo ndị ọzọ bọị na e ga-ejifa bọị ya bụ ife lie n'ọnụ ya bụ ibe ya ikwu e, Dr. Iwuagwo ọ dịkwa mkpa na Igbo nebeli anya maka na ọ dị mkpa na anyị zọbara ụmụnna anyị maka na ebe na-etinye aka nkịta abụọkwa ebe eji aga n'iru iji kapịwa okwu ọnụ n'ụzọ dị iche ka a na-akpa nkata ihe gbasara ele eleghị anya ọ dị ka otu ihe a na-elebaghị anya onye na-enweghị onye tụnyere uche na ya wụ mpaghara ọwụwa anyanwụ ụmụnne anyị ndị a kedu ka esi eleba anya ka e nwee ike tọlite ha ka ha nwee ike sonye n'ọnọdụ hmm. maka na ọ bụrụ na eleba ihe anya ọ bụrụ na ọwụwụ osoghị na nkata a nwere ike ha ga-elechakwa ya anya onwekwa ya n'ụzọ ọzọkwa ka a ga-asị na ọkwụ ihe ahụ na nọ ka na-ebekwa ebe chakwa mm-hmm. ihe ọ bụrụ naanị Imo Abịa Anambra na Enugu anyị nwa abụlazi izrit mm-hmm. eh, ya bụ na eh, ihe a kwesịkwara na ịwụ mmepe obodo a na-ekwu atụmatụ mmepe obodo nke ọwụwa anyanwụ Naijiria ma otu esi chie ya na mgbe ochie ma ọ ka aka na-eme ya ugbu a kwesịkwara na ịwụ onye aghara nwanne ya mm-hmm. n'ihi na ọ bụrụ na anyị webata ebumnuche na echiche na atụmatụ onye aghara nwanne ya ọ ga-enyetụkwa onye ọbụla ndị nọ na mpaghara nke ha obi si ike na ihe a m na-eji isonye na ya o nwere ihe m na-erite na ya maka ọ bụrụ na mmadụ enweghị obi si ike isonye na na atụmatụ ndị a niile e nwere ike unu kpucha ya bụrụ n'igburugburu ọnụ ya wo n'eziokwu eziokwu ọ dị m ka o ruola mgbe ọ dị m ka o ruola mgbe anyị ga-ebido ma ọbụladị ndị na-akụzi na mahadum ibido were ihe ndị elebawa anya maka anyị na-eme Igbo Studies Igbo Studies Association a na-eme ya na Dominican University ebe mana amaghị m ma abịa na Naijiria taa ma e nwekwara Igbo Studies Association na Naijiria ma ọ fọzikwa Eastern Nigerian Studies Association nke e nwere ike inye anyị ọnọdụ nye anyị eforum dịka otu esi mee ahaji ọkụ n'oge gara aga ka ị e ga-enye anyị ọnọdụ ndị nwere mmụta ma ndị iwu ndị ọkammụta ma ndị industrialist ma entrepreneurs enwe efọdị Igbo Studies Association ekwesịghị ịbụ naanị ndị na-akụzi na mahadum o kwesịrị ịwụ ọnọdụ eforum e platfọm ekwesịrị ịdị na-eche echiche ka a ga-eme eme maka ọdịmma ndị Igbo abịa na ya ndị bụ ndị na-akụzi na mahadum tụ na ya ndị bụ ndị na-akpụ mbere ahịa tụ na ya teknọlọjist tụ na ya maka na ọ bụ ndị ndị ọka mmụta na-eme ihe nchọpụta ga-enwe ike were ihe ha bụ chọpụtara nyere ndị wu ndị na-ewu ndị oji ego achụnta ego duziere ha ọnọdụ mana ndị na-ame akụzi nkụzi na mahadum enweghị ego ọ bụ ndị oji ego achụnta ego bụ ndị ga-ewetakwa ego a ga-eji rụọ ihe ndị a maka ihe m na-ekwu ihe a mana ana m ejeela m Lagos Studies mgbe ọbụla e mere African Stọdis Conference ịbịa na Legos stọdis. ị ahụ na ndị na-abịa na Legos stọdis abụrụ naanị akademishans o tebeghị o mgbe anyị ga-ebido ewe echiche otu a ga-esi ọkọta maka ọ dị m ka ihe mere maazị Okoye nwanne anyị nwoke maazị Okoye na mbọ ya niile ahụ bụ na mgbe ọ na-eme ihe ndị a asị m na ọrụ ihe owo na ọpụta ya ihe m na-eche mgbe ọ na-agba mbọ niile a ọ jụghị enweghị onye na-ajụ ajụjụ osi ndị na ndị ndị nkụzi ọkammụta nọ na mahadum olee ihe ha nwere ike ịkọwara anyị ịkụziri anyị n'ihe anyị chọrọ ime ọ bụrụ naanị industrialist ka a na-eleba anya bụ ụfọdụ ebido industrialist bido nke ha anaghị ajụ ndị na ndị wu ndị ọkammụta ndị ọkammụta na-ekwukwanụ nke ha anaghị agba mbọ ka anyị chọrọ ka ndị awụ ndị industrialist ndị wu ndị ọji ego achụnta ego kedu ka anyị ga-esi kpọbata ha maka ilekwa anya ọtụtụ ndị wu oji ego achụnta ego nọ n'ala Igbo abụchaghị ndị gụrụ akwụkwọ kemgbe ụfọdụ ọ na-adị ha ka anyị nwawu ndị wu ndị na na-akụzi na mahadum na anyị na-asụrụ ha okwu okwu oyibo anyị naghị hmm. agwa ha ihe anyị naghị agwa ha nke weziokwu mm-hmm. anyị na-agba iche ha na-agba iche mana mm-hmm. ịhụnanụ na ụlọ ahụnanụ na akpaghị akpa gbaa nta butere na agbagburu anụ na-enweghị onye ma mm-hmm. ọkụrụ ya bụ ihe anyị na-arịa ama m ihe ị chere banyere ha maazị obi iwu abụ ka anyị bido kapịwa okwu ọnụ ọ dị ya na ụkọchukwu ehm, anyị ga-eme ka ụmụnne anyị mata na aja enwere need for proper coordination ibukọta onye ọbụla ọnụ ma ndị gara akwụkwọ ma ndị nọ na biznes ma ndị na-azụ ahịa eh, but enwere need for a proper think tank ga-ewepụta direction ihe ga-aga dịka bụ onye anyị kpọrọ aha na ụlọ lekwa anya na press ihe unu ga-ahụ na a na-arụ infrastructure dị egwu hmm. yes na Abakaliki and hmm. going back to 1962 a development plan ọ dịrị comprehensive enwe mm-hmm. provision for rural transportation electricity health and so on ịrụchakwụna infrastructure dị egwu idevelop human resource ga-eyuzu ya onye oh. ga-eyuzu <laughs> ya mm-hmm. exportation ị na-emewu ị na-apakeji ndị mmadụ na-ebuga ha steeti ndị ọzọ ha ga na-ere ahịa na steeti but e na transform state capital and one or two others. Gọvanọs mm-hmm. anyị interest ha wụ projects ha ga-eme aga tinye na TV tinye intanet tinye ọla na that is a problem. So ha need enyemaka ha need guidance. Those people need more of education, health, health services and all. So onye m chere eh, maa m ka anyị ga-esi mee ya ma ndị Igbo anyị ka nwere anyị ka nwere we need to come together. a lot of things hmm. maka na ihe iyi ikwufu ị na-anya anyị ya na eh, eh, uyo hmm. ọ na-adị mma ije nne uyo ka a jụkwa ese sị ibe niile na ọkụ eletrik maka ihe ọ na-adị mma na uchichi esechecha ya echechee ya na onyonyo eti na akwụkwọ ọbụla na-agba n'aka a na-eri ọkụ eri hmm. a na-eri ụlọ eri ndị be na development bụ ilu ụlọ development abụrụ ilu ụlọ onye ikpe ala ego bụ eh, brikle kọntraktọ na na uru a na ewe anya ọrụ ọzọ uru ga-alụ ọ mmadụ ga-alụ n'ime ụlọ afọ mhm. na epọt ọ mmadụ ka anyị nwere ife dịka epọt onye lụọ epọt mana ọ bụrụ na ị nwere ndị bụ unu ị na-asị n'ọfa ga-agba ife ikenya epọt zụọ afa ịbụ ndị marụ maka ife ụgbọ ufe pilọt air hostess ma ndị ga na-eso na-esi nri a ga na-eri n'ime ụgbọ ufe ahụ idozie imekanik mentenans ịfọfụ nke asụ na-alụ na-alụ ogologo rel na Abuja na-eje ugwu Awụsa kpọ mhm. ọkwa asị na tren na ọ tụgọbara onu na a eburukwu ya tii n'ụgbọ buchialụ ndị nwenụ ụta anụ ka e weje n'elu nkịta mgbe ka m gwakwa ọ nọ nwoke o so na ndị o si grama skuulu ọ kọmiti wee ga relwe wee baa na wọkshọp wee si ebe afọ onye ọ bịara ịgba um, ịmụ ọrụ aprentis wee nọrọ ebe afọ wee si etu a wee ligidego wee retaya n'ọrụ um, e, loko 1964 65 as chief mechanical engineer o si ebe a wee so na ndị izijere akwụkwọ mechanical engineering edozi otin na fa na-edozi ụgbọ loko niile mgbe ndị rocha nọ a na-esi Ijipt butere ụgbọ oloko ma edozie n'Enugwu edozie na legos nwa bụ faundri fanwe faundri a na-akpụ taya na paakị ụgbọ oloko niile a na-alụ ya olue ka ndị Igbo sepụrụ aka na rewe akpọta ndị India ka wee kọlụ ayọn niile dị na rewe si na India lee ịghọtago ya bụ ife ụfọdụ ndị be anyị na-eme a na-emezi ọdịkọ ya bụ a na-eme ka ndị uche tụrụ uchefuru mana ile anya ile gọvanọ ụmaghị ile ọbụla ike prezidentị ọ na-azọ ka o ji wee shababe bụ Ebonyi steeti bụ pent nyara etebie uri tebie ka ama na ya apụta ka ọ dịka ịbatazi ọzọ dịka ọ chapụ ka ọ nwee ego ahụ mana ilezi anya n'okpuru jini kata ka na-abịa Ebonyi steeti ịchụ ụkpụrụ eh, mmiri ọṅụṅụ adịrọ ụlọ akwụkwọ ada aga mana a na-alụ flyover asọkwentị alụ n'ụzọ mana alụsi ụzọ sị m ụdị nke a enwe zoka pipụl makwa ndị na-edozi ụzọ mgbe a lụrụ ọlụ mbadiwe eji na-asị n'ọlụ mbadiwe mm-hmm. ọ ndị be anyị n'okporo ụzọ niile enwere ndị maintenance wok eh, camp ya bụ ụzọ bụ nke a na-agbazi wee na-eji Enugwu kịta isi Ọnịcha pụta n'ama nsị ịrapụ okporo ụzọ um, alụ nke espres ite aka n'aka nri wee gawakwa nke Milk Hill nke alụ mgbe ụwa nọ n'ọchịchị ya bụ ụzọ ịpụtakwa otelụ dị ka na-eribo eribo igbo saa n'anya hmm? mmadụ agha nụsị mmadụ mmadụ na-esi mmụọ mmụọ ọ bụrụ na ọsọsọ mmadụ ịnọ mmadụ mmadụ na-esi mmụọ mmụọ ọha na nso mana nke a bụ na anyị na-eso ndị mmụọ gbuo soro ndị mmadụ jee akwa maka na onye onye nyere kọntraktị ịlụ nyawa ụzọ jidere ego ripi ya oluzie o tie mkpu na gọvanọ egbukwa olu na ọ ilu a mana kọntraktị enyere ya ebee ka ego dị onye nwanne nọ n'ụlọ mana ọnya nwa liri ego ọ sị mba kama onye ahụ chịchara ito ka nwanne banye na ọbanye ka o jee weta ego nke ha nsogbu anyị ga-akwụsị na ọ bụrụ na anyị kwụsị iche sọsọ maka onwe anyị maka na ọ bụrụ na anyị bido dịka ụkọchukwu si kwuo chebe maka nke nwanne anyị mee ya ọ bunubunu ọ bụrụ inye ibu anyị danda ọ ma adagbuo ofu onye ọ bụrụzi isi mmadụ ka na mmiri ya nọ na anyị ga-alọ ọ nyezie ka onye lụghị aka gbuo ịgbu ajụ tinye ya n'isi nke a bụ olu na-agbakọ aka bụrụ onye bụ ife ọ dị mfe ife anyị na-ekwu bụrụ na ịlụ ife niile a na a na-akpọ mmepe obodo ụdịkwa mma ahụ ma na kwesịrị ka a kpaa ya akpa ka e wee tinye ya n'usoro ọ ga-esi wee dị wee dịla onye ọbụla mma ka ọ ghara ịwụzi onye na-achọ ka enye kọntrakt kwụrụ n'ụzọ ọ na-eti enyi ya ego efuo ma ọ bụ emee ya o mebie ife ebe ọzọ ọgwụgwọ ka ntị pịa ya anya a sị na ajụwa nkwụ kapịwa ọnụ ọ bụrụ na mgbapụ ya mkpụpụ ya eruola anyị na-ekele nwanne anyị nwoke mmụta obi iwu agwụ otu o si were amamihe ya na mmụta ya bịa nyekwuo anyị aka kọwatukwuo ihe ndị a anyị aghọta lekwana anya n'ihe ndị na-eme ka ọ dị ugbu a sị o nwere ihe anyị nwere ike mụta n'ihe edere e atụmatụ ewepụtara n'afọ 1962 nke enweghị ọkpara na ndị ya na ha sochie ọchịchị oge ahụ o nwere ihe anyị nwere ike mụta ụrọta e esi nke a agbazitụrụ anyị ụka na nkata anyị na-akpa ọkpụbe mana anyị gbabewe ya ha asị ụbọchị nta anyị chọzienụ orenji anyị na-etinye ihe a n'uche ndị na-ege anyị ntị jisie n'ike na-agụ na na ihe a ndị ntorobịa ọkacha mba na-agụ na ihe a na-echebara ya echiche maka na onye na-ekwughị na ya nọ ya nwekwa onye ga-agwa gị na ị nọ ya dịka anyị hụtụrụ aka ihe na-eme ugbu a otu mmepe obodo ji esizi Naijiria na-aga Nijiria na ndị a na-akpọ the Chad Basin Development ọ bụrụ na ya agbaghị mbọ lebara nwa anyị anya ndị efe anyị ndị ọzọ ga-agbaghara anyị ọ ga-enyekwa nsogbu akụrụ ụlọ dị mkpa mana ọ dị mma ka akụ ahụ na-erute ụlọ ka onwe ike gbaa mgbọrọgwụ n'ụzọ ọ ga-esi dị mma ọ kwanye ọ ha anyị taa maazị oke biko wetere anyị ihe a na mmechi na ikele mmadụ niile ụmụnne anyị na-ege anyị ntị biko ọ bụrụ nke a bụ izizi ị na-ege anyị ntị jee na ebe ọ bụla ị na-enweta ozi pọdkast chọọ ikoro mkparịta ụka asụsụ Igbo ị ga-enweta anyị ọ bụrụkwa na ị chọọ ka ị nweta ozi gị tinye ya na Fesbuk ma ọ bụrụ na ebe ahụ ka ịhụ ya ma ọ bụ zitere anyị ozi na ikoro at igboheritage.com anyị ga-enwetakwa ya wee nwee ike ịza gị ebe ị ga-eziga ozi ahụ bụ ikoro at igboheritage.com anyị ga-azaghachi gị biko nụ Chijigo, na-efo efo ka Chineke mezie okwu anyị ga-afụkwa ụnụ n'izu na-abịa mgbe anyị ga-aga n'ihu ịkpa nkata maka ọdịmma anyị eji m afa ndị mụ na ha nọ ụbọchị taa bụ Ọstin ọkaigbo ụkọchukwu maazị Kanayo Deluga ọkammụta obi iwu ahụ na onwe mbụ oke ụkọchukwu na-asị ọ dịzie ka ọ dị ụbọchị ọzọ Thank you.